nwanne m ndị Igbo ekele m ụnụ ọnwa nwanne ụnụ nwoke oke nwa ndị Imo na-ekwu azụ nke onye echiri ya zara ụlọ mana meseji m na-awọkarị pụ ndị n'obodo Igbo enwe ka isi wee kpọọ kọl si gbara gị afa ya na-agbachara gị afa gwa gị na ọgwụ na-enye gị nsogbu ihe a ga-eme wụ ịrụrụ gị agwụ onye a ga-eme so ịwụrụ nwoke ọ bụrụ ma ịrụtago ụlọ ebe ibi ma ebe ị ga-ebi ebe a ka ị ga-arụ agwụ gị den ọ bụrụ ma ịrụtabụ ụlọ nna gị nwere ụlọ na vileji eje ebe arụ agwụ gị beta ọ bụrụ ma ndị ebe ụnụ na-eme chọọchị ha agaghị m accept something a ihe na edere ịgwa the pesin kparala gị dị afa den ọ chọpụrụ ha aja inye ya ego ọ chọpụrụ ha aja ọ ka esi eme so instead of ya nwe ịbịasị ka o mere gị ya dosa ịbata iburu ọ rọọla gị ya n'ebe ya ọ rọọla gị ya ịbata ifuru oje rọọ n'ebe gị ma wee rụta ụlọ ijefuru e ọ nara work like dat inye ya ego ọ ga-eme ya but ifuru result o nwere ike isi ya na ọwụ onye na 419 many of them many people na-emela agwụ ha abandon n'ebe ndị dibịa because ha rụchaa ya filie na ụzọ ga-emepe ụzọ emepere asị na onye ahụ 419 na ọgwụ ha abandon ndị ya so m na-agwa ụnụ ka esi eme ya you know then achụpụrụ ha aja inye ya ego ọ chụpụrụ ha aja then ihe a okwe nkwa na ịnweta ego rụta ụlọ ije rụọ ya n'ebe gị then ihe anyị ga na-eme ya every ihe ọ dịrị rụta ụlọ jee rụọ dị akwụ gị or six months so that ihe ị na-eme na-aga ọkaseme fụọ ụmụ nwoke fụọ ụmụ nwanyị, nwaanyị anaghị arụ agwụ n'ebe nna ya nwaanyị na-arụ agwụ n'ebe di ya oles ma nwaanyị na achụrụ ịlụ di so ị ga-achụpụrụ ha aja ebe a na-ebe di gị den enwere ọ na akpụrụ gị ọrụ ị ga-arụ dibịa den ị nso ihe ọ pụta n'afa ihe a ga-emere gị wụ egwu onye gbarala gị dị afa o mere gị ekwe m agwụ Wụ na ị mere accept na ị ga-arụ dị ọrụ dee na enwezi kọndishọn mere ị gaghị ebido dị ọrụ data ma ịgwa ha ọhụrụ ma wee bata ọ iji rụpụta ụlọ ebe ị ga-anọ bido ọrụ dee na ịgwa ha emeji ya mere gị dị ekwe m agwụ fine ọ ka esi eme ya But ịbịa sị ka iweta ego ka emere gị agwụ ọ ka arụọla gị agwụ onye dibịa sị ka ya rụọla gị agwụ ọ mere gị agwụ n'ebe ya ịbata iburu enye ya ọ ga-eme ya beta ọma ndị ativ anara arụ agwụ asid arụ agwụ ọ ga-arụ agwụ bifo dị ativ adị agwụ ga-adị arụrụ arụ agwụ arụrụ ga-adị ativ agwụ ịrụrụ n'ebe gị gị nwa agwụ na-enye nsogbu so gịnwa dị agwụ na-enye nsogbu onye ga-arụ dị agwụ ọ dị ative so inye nwa dibia ego ọ rụọla gị agwụ na ebe ya o mere gị agwụ ihe ibu n'obi na ahafụ ya don blame him so ya mze ka m kụwara ụnụ n'ụbọchị taa a biko na ana m enwe chance so bet m na try my best ka m ike na apasi through this message the little and ọwụrụ mụ a na-etinye dis uh, meseji na social midia ọ mmadụ ka m na-enye ya ka ọ na-apasị the message in case of many people rụrụ n'ọrụ lose hope n'omenala onye lose the hope onye ọwụ na agwụrụ ụnụ wayo nọ ọwụ ọwụ the right way ịma the chin na-efu civilization na-abata the work na-eteki different dimension ọkọsi wedere na ụwa ọchịkwa chọọchị this time oge chọọchị bidoro ọhụrụ taa ka ọ dị be chọọchị take different dimension likewise omenala so ya mere ọ ji dị like that so ọ gwara m na somebody na-ajụ ajụjụ na nwatọfọ agwụ na-ana nkata yes agwụ na-ana nkata bete ejiri nkata eme ihe agwụ ihe ọbụla gbasara agwụ ejiri nkata eme bete agwụ na-ana nkata maka ngwa ụnụ ihe mere agwụ ji ana nkata agwụ ọbụla na-ana nkịta na awụkarị agwụ so onye ụwa agwụ so gị n'ụwa gị mbụ ịma ịrụ agwụ ịdịgo in charge of agwụ ihe ị gwụrụ agwụ ka ọ ga na-emere gị adị ihe ị nyere ya ka ọ ga-ana gị mere gị ihe ị chọrọ so that time nna nna anyị a one day yọrọ ụwa ya nọ kịta many of them na-enye agwụ ha nkata you know just for protection or kọrọ extra work kọrọ extra work apart from the work eji mara ya anyị kete mme so ọ ya nwa so igbo inyecha ya nkịta na ada ụwa gị mbọ ahụ so m na-egburu nke ha mbi mbi dị good so inye inye ya n'ụwa gị mbụ ịbịakwa n'ọwa nke a because ọ ga-esokwa gị ya n'ụwa nke a so ọ ga-anakwa gị the same thing ị na-enye ya n'ụwa gị mbụ ahụ agwọ ọbụla na-ana nkịta ị mara n'ụwa gị mbụ ị na-enyebu ya nkịta so ọ dị dị good mmadụ ịjụ ese onye ụwa ya mara ka o si wee bie ndụ ọ dị very very important so ụmụnne m ndị Igbo ọkọ ha m n'ụlọ n'ụbọchị taa asị m ka onye chiri ya zụrụ udo dịrị